AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ana m asị olee otu ezinụlọ gị dị ka onye nwe m nọnyerenụ gị na-edu gị n'ụzọ gị niile anyị abịala ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị Chineke na-ahụ obi anyị Chineke na-ahụ obi anyị dị ka a na-eme ka anyị mara n'ụbọchị ndị a ọ dị ọtụtụ ihe nke anyị na-eme anyị echefue na ọ dị onye kere anyị na onye ahụ nke kere anyị ọ dịghị ihe zoro ezo n'anya ya ọ na-ahụzu ihe ọ bụla nke anyị na-eme ọ maara echiche nke obi anyị biko ọ bụrụ na ileba anya n'akwụkwọ ndị Hibru isi anọ amaokwu nke iri na atọ o mere ka anyị matasị na ọ dịghị ihe nzuzo ọ bụla n'iru Chineke onye kere anyị ọ dịghị ihe ọ bụla nke zoro ezo nye onye ahụ nke anyị na ya na-emekọ ihe ọ bụ ezie na-ewerewo m nlekọta nke ego na ihe ọ bụla kpọrọ nkụta nke ezinụlọ nyefee n'aka di m ma nke a emeghị ka m kwụsị ịmata ego ole ka emefuru esi otu ole mefuo ya ole nke fọrọ n'ihi nke a akpaliri m mmụọ nke Chineke ya wee batakwa ime ka m matasị na akparamàgwa dị otu a adịghị mma na o gosighị nrubeisi Chineke malitere ịkọwara m sị na ọ bụ n'ezie na m ewerewo ihe gbasara nkụta nke ezinụlọ niile nyefee di m n'aka Olekwa na uru ọzọ ọ bara ịgbalị ịchọ otu m ga-esi mata nke emefọrọ ya eme ka o doo m anya na nkwanye ùgwù nke na-erughị eru na ọ dịkwa ka akwanye ùgwù n'ụzọ ọ bụla ya na-aga n'iru ime ka mmatasị na ya onwe ya bụ Chineke bụ nna anyị bụ onye na-ahụ maka ọdịmma nke ezinụlọ anyị biko gụọ n'akwụkwọ onye ozi dịka Matiu isi isii amaokwu nke itoolu na nke iri na otu ebe Jizọs ziri ndị na-eso ụzọ ya otu esi ekpe ekpere o mere ka mmatasị na ya onwe ya bụ onye na-enye anyị nri n'ihi nke a na o kwesịghị ka m chegbuo onwe m gbasara otu esi na-ahazi ma ọ bụ otu esi na-emefu ihe nke batara n'ezinụlọ anyị ya mee ka mata na ọ bụ ya onwe ya bụ onye nke ịrọpụta ihe a ga-eji mee ka udo na ọṅụ na nriju afọ dị n'ezinụlọ na m ekwesịkwa inye onwe m nsogbu nke ahụ bụ otu m si were ihe niile nke gbasara ego nyefee n'aka di m na-ajụkwaghị olee otu esi mefuo ya ole nke fọdụrụ ma ana m achọ ime ka ị mata na Chineke kwesịrị ntụkwasị obi site n'ụbọchị ahụ m nwere mkpebi dị otu a ọ dịbeghị nramahụ ọ dịbeghị ihe ezinụlọ na-achọ achọ ọ dịbeghị mgbe a nọkọtara ya bụrụ na otu ihe ma ọ bụ nke ọzọ nke kwesịrị ime ka anyị bụrụ ndị nwere afọ ojuju na ezinụlọ anyị kọrọ anyị ihe m na-ekwu okwu ya bụ na ịdabere na ndụmọdụ nke Chineke dị mkpa nye nwaanyị ọ bụla n'ihi ihe m gabigaworo ana m achọ ime ka matasị na Chineke na-ahụ gị na-ahụ obi gị mara ihe ndị ị gaji ime tutu ga eme ya n'ọnọdụ dị ka nke a gị onye mụ na ya na-atụgharị uche m na-asị gị biko Chineke anyị bụ chi nke na-adị ndụ ruo mgbe niile ebighị ebi ọ bụ Chineke nwere ịhụnanya ebe anyị nọ ọ bụ Chineke ihe gbasara anyị na-emetụ n'obi biko ọ bụrụ na nramahụ dị otu a dị n'ezinụlọ gị ka a na-atụgharị uche n'okwu ndị a jisie ike rịọ amara nke Chineke ka Chineke duzie gị ụzọ ka udo dị n'ezinụlọ gị karịa mgbe ọbụla a na-enwe esemokwu a na-enwe mgbaghasị nke ga na-ehuku ma gị onwe gị ma di gị ọ dịghị onye ga-enwe obi ụtọ ruekwarị na ụmụ nke unu biko ka anyị ụzọ gbanarị ihe ndị a ka Chineke gọzie gị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta tinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị gara n'ụgbọ ya oke anyị were otu aka kelee ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ nke na-ewuli mmụọ anyị ka Chineke gọzie unu ka mara ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gị onye na-ege m ntị n'ụbọchị taa n'ọhịa ọmụmụ nke akwụkwọ nsọ ana m ka mara onye nwaanyị binyere gị bara gị ụba zie gị gọzie ezinụlọ gị gọzie ụzọ ọkụ gị niile mee ka ịdị mma Jehova so gị ụbọchị nle nke abụ m nye gị taa n'aha Jizọs amen isiokwu anyị taa bụ ọsọ eluigwe bụ n'isi n'isi bụ ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị ga-eji tụgharị uche taa dị na jenesis isiri iri na itoolu n'ahịrị nke iri abụọ na isii ka anyị isi kpere onye nwe anyị onye nwe anyị anyị na-arịọ ka ibinyere anyị nduzi anyị n'ihe ọmụ nke ụbọchị taa ka anyị nwee ike mara site n'okwu gị otu anyị ga-esi gbaa ọsọ eluigwe nwee ike gbata dịka o jibere ọchụ nsọ gị n'aha jizọs amen jenesis isiri na itoolu n'ahịrị nke iri abụọ na isii na-asị otu a ma nwunye ya siri n'azụ Lọt legide anya wee ghọọ ogidi nnu aka na-anyakịtere anyị ihe banyere Lọt na ezinụlọ ya n'ihi mgbe Chineke kpebiri ibibi Sodom and Gomora n'ihi mmehie nke a na-eme na Sodom and Gomora Chineke dufuru ndị mmụọ ozi ha bịakpọrọ ha kpọpụta ha na Sodom and Gomora ma dupu ha ebe ha ga-anọ nwere onwe ha pụọ na mbibi ha na ndụ ha n'iyi ma lọt were nwunye ya na ụmụ ya ndị inyom abụọ na-agbapụ site na sọdọm nke nwere mgbe ndị mmụọ ozi na-ahapụla ha ihe ọma na-enyakịtara anyị si na chineke nwere mmasị ịzọpụta anyị nzọpụta a dịnyere onye chọrọ ka azọpụta ya gị onye na-ege m taa ị chọrọ ka chineke zọpụta gị n'ihi na ịdị mma nke anyị ga-enwe kwa n'ụwa nke a nke mmehie jupụtara n'ime bụ inwe mkpebi ka chineke zọpụta anyị mgbe ndị mmụọ ozi bịara ịzọpụta lọt na ezinụlọ ya lọt kwenyere nwunye ya kwenyere ụmụ ya ndị inyom abụọ kwenyere akpọrọ ha kpọpụtachaa ha na sọdọm na gomora mgbe ndị ọzọ dum ga-afọdụ na sọdọm ga-abụ ndị ajọ omume ndị na-achọ nchegharị chineke zipụrụ ọkụ na bristol ya ezokwasị Sodom na gomora dịka mmiri nke sitere n'ebe jehova nọ obodo ahụ agba ọkụ ma nwunye lọt mgbe ọ nụrụ mkpọtụ ọkụ ahụ ka ọ na-erepịa n'azụ ya ma eleghị anya ọ nyakịtara ịdị mma dum ndị o nwere mmasị n'ime ya na Sodom. oge ọ nọ n'ime ya ma n'ihi adịghị ike nke mmadụ n'ihi enwe okwukwe ma ele anya n'ihi ọnọdụ nke anụ arụ nwunye lọt ele anya n'azụ ya bụ Ogidinnu mgbe m na-ekwu okwu na ọghọrọ Ogidinnu bụ na ndụ pụrụ n'ime ya ya bịa nọọ dịka ihe atụrụ atụ n'enyi m ya na-egosi anyị sị lọsọ okwe na ọsọ ndụ ebi ebi ịgara eluigwe bụ n'isi n'isi na mgbe a nwaanyị aghọrọ Ogidinnu na ọ kwụsịghị Lọt ọ ụmụ ya ndị inyom abụọ ịgbara gawa ebe ha ga-echedo onwe ha pụọ na mbibi iji nyakịtara gị na ezinụlọ gị ebe ị na-eje ozi ebe ọbụla nke tụtụrụ onwe gị mmadụ ọbụla ekwesịghị ịkwụsị iketa ndụ ebi ebi n'ihi nke a dịka lọt na ụmụ ya nnọgidesiri ike gbawa ọsọ n'ihi ndụ ha n'agbanyeghị na nwunye ya na nne nke ụmụ ya esokwara n'ọghọla ogidi nnu ka ha emee ka ha nwee obi abụọ ka ha emee ka olileanya ha n'ebe chineke nọ ka ha emee ka ha kwụsị ọsọ nke ndụ ha gara n'ihu ịna-agba ọsọ nke ndụ ruo mgbe ha garuru ebe ha nwere mkpuchite na nchekwa nwanne m nwoke nwanne m nwaanyị ebe anyị nwere mkpuchite na nchekwa bụ n'ebe chineke nọ ma ọkpọku n'ụbọchị taa na-akpọ mụ na gị abụọ ka anyị gbaa ọsọ ndụ anyị n'ele anya n'azụ gịnị ihe nna anyị n'azụ ọ ga-abụ akụ nke ụwa ọ na-eduhie eduhie mgbe anya nrịa nrịa nwere ike ime mmadụ eletu anya n'ebe Chineke nọ ihe isi ike dịkwa n'ebe niile mere ihe isi ike nwere ike ime gị na-ele anya ebe na-ekwesịghị ile anya ma nna rịọ gị taa ebe Chineke lenyere anyị Kraịst Jizọs zi anyị ụzọ nke anyị ga-esi nweta ndụ ebi ebi ka anyị lekwasị Jizọs anya dị ka akwụkwọ ndị Hibru isi iri abụọ amaokwu nke mbụ na nke abụọ na-eme ka anyị mara ka anyị legide jizọs anya onye ọka na enye mmezu nke okwukwe anyị otu anyị ga-esi otu a gbata ihe a na-agbata n'ọsọ nwanne m ọkụ nwanne m nwaanyị adịghị ihe dị n'ụwa ka anyị ga-esi lee anya n'azụ n'ihi na ndụ ebi ebi karịrị akụ niile nke dị n'ụwa ndụ ebi ebi karịrị ụlọ elu okpukpe anụ ndụ ebi ebi karịrị ụgbọala ndụ ebi ebi karịrị ihe oriri na ihe ọṅụṅụ ndụ ebi ebi karịrị aha ukwuu nke anyị ga-achọ ịza n'ụwa nke anyị ka anyị nọ n'ime ya ma na masị gị na ọ ga-aka mma na anyị ga-agba ọsọ a n'ihi na ọsọ ndụ ebi bụ n'isi n'isi mgbe nwunye lọt were ogidi nnu ị gaa ka ọsọ ya kwụsịrị ị chọrọ ka ọsọ gị kwụsị lee anya n'azụ ma ị chọkwanụ ka ọsọ gị kwụsị gbawa ọsọ ndụ gị mgbe oge dị ka ị nwee ike ịgbata ihe na-agbata n'ọsọ ekpere m na arịrịọ m n'ụbọchị taa bụ ka onye nwe anyị nyere gị aka ka ịgbata ihe a na-agbata n'ọsọ ụtọ ọ ga-abụ mgbe jizọs ga-apụta ihe na mbara nke igwe ojii anyị abụrụ ndị keta okeke ndụ ebi anyị nke a ga-eji ndụ ebibiokwa anyị ụgwọ ya dịrị anyị otu a n'ụbọchị taa n'aha jizọs amen chineke anyị meela n'ihi na ị nwere ịhụnanya n'ebe anyị nọ ị chọrọ ka a zọpụta anyị ihe narị bụ ihe ọbụla nke ga-emenụ anyị ele anya na azakwela ka ọ bịaruo anyị nso kama kwee ka anyị legide anya n'ụzọ nke ndụ ebi ebi ma nwee gbata ọsọ ndụ ebi ebi ya nke ikwere anyị na nkwa nke a ka anyị na-arịọ taa n'okwukwe na ị ga-emere anyị aha jizọs kraịst bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ngọzi na-abịara unu Adventist World Radio si na-abịara unu ozi nke nzọpụta anyị ekelela onye nyere anyị ozi ọma nke site n'ime akwụkwọ nsọ onye mgbasa ozi Josiah anyị na-asị ka Chineke gbaa gị na ozi ọma nke nyere anyị taa ozi nke dị ụtọ na-ege ntị na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na 070 63637224 070 63 637224 gbalịa detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo com awrnigeria at yahoo maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com nwere ike ige ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo otu aka ka anyị jikwa na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka Chineke gbaa unu ume ka anyị hụ na ya Chineke baru ụba n'ihe ọ bụla nkunu na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye ọma na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọ bụ ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63637224 mara na ị nwere ike ige ozioma ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo